Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ndewokwanụ ndewokwanụ ndị nkem ndewokwanụ ndewokwanụ tata gbajuru agbaju <laughs> mgbede ọma na ebe unu anọ na mgbede ọma na ana m ekenekwa ofu n'ofu n'ofu ụmụ igbo ụmụ ọma ụmụ adụ a sịkwa m udo dịla onye ọbụla tata daalụkwanụ mgbede ọmanụ ama m na ọ gafegoli kalie oge m jisi na m ga-apụta mana dịka unu si fụ na onwe ka ụbọchị tata dị ana m ekenekwa na niile n'ofu n'ofu ka anyị si wee nwee ndidi wee chebe wee nwee ike wee mesị ife m na-enwe wee bịa daalụkwanụ ekene mgbọsị nkwọ ka anyị gaba n'iru n'ife anyị bịa alụ maka na dịka unu si malụ na anyị nọ na ozi anyị a bụ ozi ọnwa ifejiọkụ ozi anyị a bụ ozi ọnwa ifejiọkụ amakwa m na ọtụtụ n'ime anyị mana ya nọrọ n'ọnwụ n'ọnwa kita anyị nọ n'ọnwa okike tata bụ bọsị nkwụ bụlụkwanụ abalị ee oru ọ dịka oru na ofu na abụọ n'ime ọnwa okike mana ozi anyị na-ezite tata bụ ozi ọnwa ifeji ọkụ maka dịka m si kọwa ọnọdụ m ga n'ala Igbo wee nọtee nnukwute aka o wee bụla ya bụ na adị m ewetazi ozi n'ụbọchị o kwesịrị ịdaba ya ka ụdị agbagoju na ya anya anyị nọ n'ozi anyị bụ ozi ọnwa ifeji ekenekwa m unu anọ m n'ụlọ mgbe e efi ji ọkụ eso m ji enye m mmụọ nne tupu m pụta ka anyị gabanụ n'elu dịka m si ekwu igbo abụrụ ife a na-agụ agụ igbo abụrụ ife a na-ede ede igbo abụrụ ife a na-agụ agụ igbo abụrụ ife a na-ede ede igbo bụ ife a na-eme eme a na-ebi igbo ebi igbo bụ ndụ a na-ebi ebi site na oge lue n'oge site n'ụbọchị lue n'ụbọchị site n'ọnwa lue n'ọnwa ya na ọnwa ọbụla a na-ekwu maka ya o nwere ife nwa igbo o nwere ife onye igbo kwesịrị ịdị na-eme n'oge a chelụkwana ụmụnne m ka m wepụta ndị o ife nwa igbo o ife onye igbo kwesịrị ịdị na-eme n'ọnwa ọbụla nke a na-ekwu maka ya daalụkwanụ rinne unu bụ ndị na-ajụ ka ka m dị adị m mma ama m na unu ncha niile nọsi ọfụma o ife nwa igbo onwere ife onye igbo kwesịrị ịdị na-eme n'ọnwa ọbụla maka na igbo bụ ife a na-ebi ebi igbo bụ ife a na-eme eme igbo bụ ndụ na ọnwụ ya na n'izu gara aga anyị kwutelụ anyị malitelụ akụkọ gbasalụ ọnwa anyị nọ n'ime ọfịa ji ọkụ dịka anyị si malụ na ozi m bụ ịtụkwasa na ndị anyị ziri ezi n'arọ gara ozi m ịtụkwasa n'enu ozi anyị n'arọ gara aga ya na onye nwere ike nwee ike ije n'arọ gara aga nene ife kwu n'ime ọnwa ifeji ọkụ si ife kwu n'ime ọnwa ifeji ọkụ ịbịakwazịa nenebe nke a na-ekwu kịta maka na ife ọbụla anyị na-akọwa bụ ịtụkwasị na nke ekwula ekwu maka na ama na ozi a bụ ozi gbaa mba gara na abụ igbo mmụọ na igbo mmadụ ụwa igbo mmụọ na ụwa igbo mmadụ ya ka anyị gaba n'iru atụmatụ m ji bịa tata isiokwu m akpọrọ m ya ụmụadụ egbe n'enu ụmụadụ egbe n'enu kedu ife m ji were okwu dị etu abịa eji m ya abịa maka na ebe m chọọ ka anyị malite wee zitebe ozi tata ụmụadụ egbe n'enu ndị igbo si na egbe n'enu enyinyo na ana egbe na ana maka na etu aka ụwa igbo si dị ụwa ndị igbo ndụ ndị igbo nọ na abụọ abụọ ụwa ndị igbo ndụ na abụọ abụọ ọ bụ aba bụkwa ife anyị ji maka ya bịa ituli ife gbasara oke na unye oke na unye anyị wee zite na mbụ n'izu gara aga wee kọwaba ebe oke na unye si malite n'ụwa ndị igbo maka na igbo gwara anyị si egbe n'enu ịnyịnya naanị ife ife igbo na-ekwu n'ụwa ịmaa na-etu a ka dị na mmụọ etu igbo si ekwu n'ụwa bụ nghọta etu o dị na mmụọ ọ bụrụkwa iwu na ndị ọzọ ụwa ndị ọzọ ga-aghọta etu a mana ụwa ndị Igbo nghọtafa ụwa a bụ fa si wee a na mmụọ ka o si dị ya anụ m ekenekwu unu ka anyị gaba n'iru tupu anyị gaba anyị ga-ebido n'ịbụ abụ ịbụ abụ afọ anyị n'izu gara aga abụ gbasala igbo abụ gbasala okike ọsị na mbụ gbawala abụọ chaa ifeke igbo wee nọdụ na mbụ gbawala abụọ chaa ifeke igbo wee nọdụ nye igbo agwụ ifeji ọkụ dịka chilolo ụwa nye igbo agwụ ifeji ọkụ dịka chilolo ụwa igbo bụ mmụọ mmụọ bịala ije n'ụwa site na ana ọma nke ji ike okikie aja ana ya na-ede aja ana ya kpụọ igbo mmadụ ụzọ igbo bụ ụzọ alụkwụsị ya na ibo na ibo ife niile dị abụọ abụọ ya na mụ na gị bụ igbo ife ozi a na-agwa anyị bụ na mbụ gbawara abụọ chaa yi ifeke chaa m ifeke m wee nọdụ chaa gị ifeke wee nọdụ nye gị agwụ ifeji ọkụ dịka chilọla ụwa na ịbụ mmụọ na ịbụ mmụọ mmụọ bịala ije n'ụwa site na ana nne gị ọma nke ji ike okikie na aja anị ya na ede aja anị ya kpụa gị mmadụ n'ụzọ gị bụ ụzọ alụkwụsị n'ụzọ mbụ ụzọ alụkwụsị anyị ga-aghọta ife aghọta ya ka anyị wee nwee ike ghọta ife ọtụtụ ife gbasalụ ụwa ndị Igbo kee ka anyị ga-esi ghọta ya n'ọnwa gara aga anyị ma na anyị kọwa maka agwụ n'ọnwa gara aga anyị ma na anyị kọwa maka agwụ anyị kwụsị n'izu gara aga na agwụ na mkpụrụ okwu ahụ bụ isii ama m na ọ bụ n'ọnwa ise ndị Igbo ka a na-eme agwụ mana akala agwụ bụ isii akala agwụ bụ isii na agwụ bụ nyanwa bụ mmụọ bụ isi n'ala Igbo n'ọnyanwa bụ isi e, ndebe ala Igbo niile bụ agwụ na akala a bụ isii ọ nke akpata na a na-asị mmadụ ịbịa n'ụwa nwa bekee ọ sị gị use your number 6 use your number 6 ọ na-akọwa na ọ nwere ife mkpụrụ akara isii bụ na ọ nwere ife akara isii pụta na akara isii kali nghọta nkịtị na ọ bụ nghọta na amamife miri ya na awụ bụ nyanwa ga-enyela anyị aka ịghọta ụwa igbo ịghọta ndụ ndị igbo ịghọta echiche igbo agwụ nwere akara isii akara isii nke bụ nzube chukwu ọ na-akọwa na ọ nwere ife chukwu zubelụ tupu ọmalite okike ọ na-akọwa na ọ nwee ife chukwu zubelụ tupu ọmalite okike tupu okike amalite o nwere nzube ọ bụrụ mbelede ka eji nọkata ife dịka ọ dị ya na akala isii nke bụ agwụ ga-enye nghọta miri emi nke anyị nwee ike iji wee ghọta nzube chukwu o nzube chukwu a ka anyị ga-eji wee nwee ike wee ghọta ife bụ oke na nwunye maka na iwele anya mmadụ iwelu nghọta mmadụ iwelu nghọta ofeke nghọta ga-agbajọ maka ị ga-eji anya mmadụ ị ga-eji uche mmadụ ị ga-eji anya ofeke iwele anya ofeke iwele nghọta ofeke ịma nghọta ife a na-akọwa n'ime oke na nwunye mana onye gaa ya atụmatụ si ụmụadụ egbe n'enu enyinyo na ana egbe n'elu ịnyịnya n'ala ofu ife dị ofu ife dị ịbụa ofu ife dị ịbụa na-ezikọ onwe n'ụzọ na-abụ na-ezikọ onwe n'ụzọ na-abụ mana ọsọ ọsọ atụmatụ nghọta na amamife agwụ ga-enye aka iji wee nwee nghọta mi nke dị egwu ya ka o ji si egbe n'elu ife ọ na-akọwa bụ na ka ọ dị na mmụọ etu a ka ọ dị na mmụọ ka ọ dị ya na mgbe ndị igbo na-ewepụta atụmatụ mgbe ndị igbo debela atụmatụ etu okike si malite etu ụwa si dị etu ndụ ndị igbo si dị fa agụtara n'akwụkwọ fe na-enetara n'ife onyonyo ife fame bụ na fanele anya n'okike maka na ọsọọsọ okike ka igbo na-agbasa ozie etu o si dị n'okike ka igbo si agbasie igbo adịghị agbasie maka na ọ na-achọ ego atụmatụ igbo abụrụ maka ego atụmatụ igbo abụrụ maka ijilu ụlọ enu ya na onye na-achọ ịghọta igbo ị ka ga-achọ ife ị ga-eli ị ka ga-achọ ife ị ga-eji na-enye onwe gị nne ị ka ga-achọ ife ị ga-ejela ụlọ mana atụmatụ igbo ga-enyelụ gị aka nyele anyị aka nyelụ ụwa aka ịghọta etu ife si wee dị na mbido na mbụ na mbụ ọ nghọta a ọnyanwa bụ uche chukwu ọ ịbami na nghọta bụ ịbami n'uche chukwu ọ bụrụ na ịghọta m ị ga-abami n'uche m ọ bụrụ na nghọta ị aga m abami n'uche ị ghọta ife kpatala iji akpa agwa etu isi akpa agwa na m na-aghọta ife kpatala iji akpa agwa etu isi akpa agwa emerụ ka ego ju m na-akpa mana ife o mee bụ na ọ ga-eme ka udo dị n'ebe mụ na gị nọ ọ ga-eme ka udo dị n'ebe mụ na gị nọ ọma nye m ego ọma ntinye na n'akpa m ọ ga-eme ka udo dị n'ebe mụ na gị nọ mana udo afụ ga-adị n'ebe mụ na gị nọ ga-ewetalụ mụ na gị ọganiru ọganiru nke bụzi iwetanyaba ego iwetanyaba akụ ya ka ịghọta na nghọta igbo na nghọta atụmatụ igbo na ịbami n'uche chukwu na inwe agwụ na ịma ife ga-enyelụ mmadụ aka etu aka ndị igbo si kwu ime ka ọnọdụ a n'ụwa dị mfe ime ka o nwee ike igbo mkpi ya niile n'ụwa gịnị ka ọ na-egbolu mkpa ili ife inwe ebe obibi inwe obodo izu ezu ya nọ nke a bụ akọ na uche chukwu ịba n'ime iji maa atụ atụ onye lili ife ọma ga-eche echiche ọma kpaa agwa ọma onye na-ele ife ọma ga-eche echiche kpaa agwa ọma kedu ife ọ na-akọwa kedu ife ọ na-akọwa na o nwere ife na-eme ka mmadụ kpaa agwa na agwa a na-akpa abụrụ sọsọ na akpala agwa na ọ nwere ife nwere ike inye mmadụ agwa ya mma maka na agwa na-esite n'echiche maka na agwa esite n'echiche ọnyanwa bụ agwụ ife ndị a niile bụ ịtụnye aka ka anyị wee na-enwe nghọta nke miri emi mana ụdị nri mmadụ ga-eli ife mmadụ tinyelu n'ọnụ ini mmadụ li n'ọnụ fancha niile ga enyele aka iji wee nye ya echiche ajọ nni ga-enye echiche ajọ nni na-adịrọ mma nni jọrọ njọ ga-enye ajọ echiche aja echiche ga-enye ajọ agwa ya na mmadụ ama nje n'afa tupu ọghọta ife na-eme ebe ọnụ tupu ọghọta ife na-eme n'ebe ọnụ maka gịnị na ife na-eme n'ebe ọ nọ maọbụ etu mmadụ si akpasi agwa bụ site n'echiche ife mmadụ chee n'echiche ka ọ na-akpa na agwa etu a ka o si dị maka na nghọta ndị Igbo bụ na ife niile malite na mmụọ na mbido ife ọbụla bụ na mmụọ mbido ụwa site na mmụọ mbido ụwa site na mmụọ ọnya ka anyị ji wee ghọta n'izu gara aga na ife anyị na-akpọ igbo dịka anyị si akọwa oge dị iche iche nke bụ ụmụ ndị gboo na ya aghọtago na ndị gboo a na-ekwu okwu bụ ndị ọkala obi ndị bụ ụzọ nọdụ n'ụwa ndị bịa na mba na abụ ndị bịa na mba na abụ ndị a bịa na mba gara na abụ bụ ndị gịnị ndị ijite odii na site na afa ka anyị si wee nweta gịnị ife anyị na-ekwu kịta anyị nwa bụ ndị kịta nke anyị ji akpọ onwe anyị ndị mbụ na anyị ji akenefa dịka ndị mbụ na ndị egede ọ ndị debela atụmatụ anyị na taa ọ ndị debela ụwa anyị na-eso ya na igbo fa na-ekwu maka ya dịka anyị si ghọta n'oge gara aga ka ọ na-akọwala anyị n'igbo n'onwe ya bụ ọfịa ụdị ijite ụdị na ọfịa anụnwa a na-ekwu maka ya bụ ọfịa adụ adụ ji dịka anyị si wee nọrọ n'ọnwa ifeji ọkụ mana anyị aghọtago na ifeji ọkụ bụ ọhịa ji ọkụ ya na ọhịa anyị na-ekwu maka ya maọbụ ọfịa anyị na-ekwu maka ya bụ ọfịa adụ ofiadụ ya na anyị nwa bụ ụmụadụ anyị bụ ụmụadụ adụ nke anyị bụ gịnị adụ bụ chukwu mbụ ọ site na mbụ a ka anyị si wee nweta abụọ ụmụadụ kedu ndị bụ ụmụadụ ndị a bụ ụmụ ndị mụtalụfa bụ ụmụ nkwụ kedu ndị bụ ụmụ nkwụ dịka m si kwu ife niile anyị na-enebanye anya ya n'arọ a anyị akpasigi ya n'arọ nke gara aga anyị ekwusịghị ya na nke gara aga anyị na-atụkwasịzi n'enu e, ka anyị wee totuo ife afọ anyị si na mmụọ butuo ya naanị wee zikọ ka o si wee gbasara ndụ mụ na gị mgbe anyị na-ekwu ebe ndị igbo si malite njem na ụmụ nkwụ bụ oge ndị igbo bụ ndị na-aṅụ ife ọṅụṅụ oge fa na-aṅụ ife ọṅụṅụ oge fa bụ liquidarians oge ife na-enye fa nni oge ndị fa na-eli na bụ ndị na-esiri ike ọ ife ọṅụṅụ ọ n'oge a ka fa malitere ịtụ nkwụ maka na ife ọṅụṅụ bụ ife kasị mkpa na ndụ fa ọ ndị a bụ ụmụ ụmụ nkwụ bụ fanwa mụtara ụmụ adụ ya na ụmụ adụ bụ ụmụ nkwụ ndị mụpụta afa bụ ụmụ nkwụ ụmụ adụ a bụ gịnị ka fa bụ n'ime oge a ndị Igbo na-eli inine ndị Igbo na-eli inine ya na ụmụadụ bụ ndị oli inine ụmụadụ bụ ndị oli inine ndị oli inine vegetarians oge afa bụ ndị na-eli inine oge afa ịma na fa nọ n'oge ịma na fa kpọrọ onwe fa ndị Igbo ụmụ ọfịa adụ ụmụ ọfịa chukwu na nnifabinine n'ime oge a ka fa wepụta atụmatụ dị iche iche dịka oge gara aga na arụ gara aga oge m nyere unu akụkọ dịka m si kwu na ọtụtụ ife niile anyị na-akọ ezoli ezo n'ife dị iche iche ka anyị bụ ụmụfa wee dị elufuna maka na ị ga-asị kedu ife ndị a na-ekwu kịta kedu ka o si gbasa oke na nwunye dịka m si kwu ọ bụ n'echiche chukwu na atụmatụ chukwu ka anyị ga-eji wee nwee ike ịghọta etu ife ndị a niile si wee gbasa ibefa ofu atụmatụ fanel anyị oge a dịka anyị si kwu n'arọ n'izu gara aga na ọ nwere atụmatụ fanel anyị ọ nwere akụkọ fanel anyị oge mbe na-aga kpọm kpọm kpọm nda wele wele wele nda ka anyị wee lota ndị nda ndị ndị a si n'elu wee dapụta wee nọdụ n'ụwa ndị a bụ ndị mbụ ndị a na onwefa bụ ndị mbụ kịta anyị nọzi na ndị abụọ ndị nke si na fa bụ ndị inine mgbe n'ime oge nke anyị nwere atụmatụ fa na-ekwu sị enene enene ya na etunye na oke na nwunye si wee wee gbakọ ka ịghọta na ife ndị igbo na-akọwa n'oke na nwunye na ọbụrụ maka nwoke na nwanyị ọbụrụ maka ife nwoke bụ na-arụ maọbụ ife nwanyị bụ na-arụ ọbụrụ ife nwoke bụ na-arụ ka a na-akọwa ọbụrụ ife nwaanyị bụ na-arụ ka a na-akọwa ọbụrụ ife nwoke ji agba nwaanyị ka a na-akọwa ọ bụrụ ife nwaanyị ji agba nwoke ka a na-akọwa ife a na-akọwa bụ ife dị n'ime okike okike ọbụla na onwelu oke na unye na onwe oke na unye maka na ife ndị a na-abụ nọdụ n'udo ife ndị a na-abụ nọdụ na mma okike apụta ọnya ka anyị ji si na ọ echiche ofeke ọ bụrụ okwu ofeke maka na oke na nwunye a na-ekwu ofeke ga-eche na a na-ekwu maka na nwoke bụ chiedu na nwanyị bụ Ngozi. mba ife a na-akọwa bụ ike okike dị iche iche nke bụ na n'ime Ngozi na-enwelụ oke na nwunye n'ime chiedu na-enwelụ oke na nwunye ọnya ka igbo ji wee gwa anyị si nye atụmatụ si ọkpụ ụzụ ịchọ ịma ka esi akpụ ogene ị na-egbe anya n'ọdụ mana ọkpụ ụzụ na-akpụ ụzụ ọ na-akpụ ụzụ bụrụ onye na-akpụ ogene na ọ ga-na-egbe anya n'ọdụ kedu ife ọ na-achọ ka ọ kọwaa tupu ọ na-egbe anya n'ọdụ ghọta ife dị egbe n'ọdụ nyanwa ga-aghọta ife dị nyanwa n'ime maka na ọ bụ na ọ ghọtara ife dị nyanwa n'ime ọ ma nghọta ife dị egbe ọma ife a na-ezikie n'ebe egbe nọ ya na mmalite oke na nwunye site na mmụọ ya ka anyị e ji n'izu gara aga na oke na nwunye malite na mbụ na ofu ofu a bụ adụ ofu a bụ Chukwu ndị igbo ji afa dị iche iche akpụ ya nọọ ife na-aba ga-anọ n'udo tupu okike apụta ya na ọfịa adụ. adụ bụ ndị egede ndị abụọ ebe mgbawa sipụta n'ebe a ka mgbawa pụta site na anya bụ ofu akwụ na eziokwu na ị na-ekwu maka ofu ị na-ekwu maka abụọ na ị na-ekwu maka ofu maka na ofu gbawanụ nke a ka ndị ụmụ egede ji nye anyị ekene dị iche iche eji ekwu maka ndị mbụ fanwa bụ ndị mbụ fanwa bụ ndị egede na fa kpọọ ndị mbụ fa oke nkịta bụ ụzọ afa dị iche iche fa ji enyefe ekene oke nkịta bụ ụzọ maka nọọ ndị a bụ ndị bụ ụzọ wee debe ntọnanị ndị a bụ ndị bụ ụzọ wee debe atụmatụ ụwa na mgbede ọnwa onye mụ na ya na-ekwukwa na-ekwu maka UK nọ ndị bụ ụzọ bilu n'obodo a ndị nwa bekee kpọ kelt mana ndị a niile bụ ndị oji bụrụ ndị igbo ọkwụ ofu ndị egede a ọ ndị a ofu ndị a ji ikili aga ofu ndị a bụ ndị si n'elu daa naanị maka na ọtụtụ ndị be anyị marọ na nwa bekee anyị na-ene anya sobata na ọnọdụ mmadụ n'ikpeazụ ikpeazụ n'ụwa anyị na-ene anya na ndị mbụ nọ na ya bụ ndị oji fụfanwa bụ ndị ụmụ ọkala obi ya na afọ a na-akpọfa bụ oke nkịta bụ ụzọ na ọfanwa bụ ndị bụ ụzọ maka na atọ ntọ na n'ụwa n'oge gara aga na-arọ gara aga akpọ mfa ndị ọwata na aga ama maka fa gwara ya na fabiana mgbe fabiana ụwa na ifefa ji malụ ụzọ bụ ụkwa ụkwa n'oge mgbe ezi dị n'ụkwụ ụkwa ife ọzọ a na-etufe a bụ agụ nwa ọfịa agụ nwa ọfịa na ọfanwa nwa ọfịa ya na ọfịa dị elifa maka faji ọfịa mele ụlọ ife a bụ ji nye atụmatụ nye ekene ka anyị wee ghọta fa ya na fa bụ oke nkịta bụ ụzọ bụla agụ nwa ọfịa bụla agwọ tụrụ mbe maka na fa si na agwọ tụọ mbọ tụọ okpokolo na agwọ ama ntụnwu mbe ya na ndị a na mgbe fa bịa na onwero ife ka afa onwero ife kalifa ya kpatara mụ na gị ji fụ ụwa aịfụ tata maka na ndị a bụ ndị si na mmụọ wee bata na mmadụ ya na ife a na-akọ maka ya bụ oke na nwunye ka o si wee dị ka o si wee gbasa okike ka anyị ga-eji wee welie wee ghọta ife okike ji wee bụrụ ife mmụwanye ọ ndị a bụ ndị a na-akpọ ugonwa ọfanwa bụ ugonwa ife ji bụrụ ugonwa bụ na ọfa bụ ndị mbụ afa bụ ndị egede ọfa bụ na ife niile anyị na-afụ n'ụwa dị n'ofe a debere ụwa ọ ndị a ka a na-akpọ ege ntị ya na mụ na aga ada afụfe anya na fa nọrọ akpụkpọ arụ na fa nọrọ anụ arụ mana ị na-ekwu okwu fa na anụ ị na-atụ nzu fa na anụ ị na-agụ ọjị fa na anụ gị na fa na oge ọbụla ya na mgbe ị na-ekwu maka mbụ na egede na gị na fa nọ maka na ofu ofu fa bụ ndị wepụta iji n'ọdụ dịka ndị mbụ ji wee wepụta ndị egede dịka anyị si wee si na ndị egede wee bụrụ ndị igbo anyị pụta ata maka na ọ gwara anyị si ụmụadụ egbe n'enu enyu na-ana oke na nwunye na onwerodo ebe anyị na-afasi gbasa ya na oke na nwunye ọ bụrụ ndị banye ife dịka resocrucianism e o nwere ọtụtụ nkụzi a ga-akụzilu gị ọtụtụ nkụzi o nwere ife a ga-akọwasịlụ gị ga-ebu ndị ndị na-amarọ na ike niile nọ n'ala Igbo ọchie na ebe a ka ikie niile ga esipụta ebe a ka ị ga-anọ wee mụsịa maka polar two polars na ụmụ ife dị iche iche gbasara oke na nwunye maka na ị na-ekwu maka oke na nwunye ife ị na-akọwa bụ na ị na-atụsa enu na anị na ife ndị ọzọ si ya n'ime ya ofu ndị a ka a na-akpọ gịnị ọgbamgba a na-akpọfa ọgbamgba mana ife ọbụbụ ụkwụ na-agba mgba ukwu na-agba mgba maka na ọfanwa bụ ndị wepụtalụ okike ọfanwa bụ ndị wepụtalụ mmụwanye ife ndị a niile bụ oke na nwunye ndị a ka a na-akpọ eze nwudene eze nwudene maka na fa nọ n'ụwa ụwa abụọ ụwa abụọ ofu ukwu na ụwa mmụọ ofu ụkwụ na ụwa mmadụ ofu ụkwụ n'ụwa mmụọ ofu ụkwụ n'ụwa mmadụ ndị a bụ ndị bụ mmụọ ndị a bụ ndị bụ mmadụ fa bụ mmụọ ọbụla mmadụ ya na ọ nwere atụmatụ ọ nwere ekene asaa ọ nwere afọ asaa na-etufa oke nkịta bụ ụzọ agụ nwa ọfịa agwọ tụrụ mbe ugo nwa ege ntị ụkwụ na-agba mgba na eze nwa udene oke na nwunye anyị na-ekwu maka ya site n'ụmụ ife ndị afa ndị anyị na-akpọkasị bụ ozuzu ozuzu na ife na ife dị na ife ezugo maka na ozuzu ga-eme na ife ga-adị ozuzu ga-eme na ndụ ga-adị ozuzu ga-eme na anyị ga-afụ echi ọ bụrụ na itinye n'asụsụ nwa bekee maka na anyị si ozuzu kịta ịtụgharị igbo na bekee na-afịa arụ mana ị ga-ene anya ghọta na ozuzu a abụrụ soso ofu okwu ọ ọdọokwu okwu na abụọ kalie n'itinye na bekee maka ọ dị ka ị ga na-ekwu maka ife zuru ezu complete and balance ya na tupu ife ezue na ọ ga-ara ịra tupu ozue na ọ ga-ara ịra na ọ ga-ezu oke na ọ ga-enwe oke na ọ ga-enwe nwunye na ọ ga-enwe oke na ọ ga-enwe nwunye na ife na-aba abụ ofu na ofu ife a bụ ife gbawa ịbụa wee nye gị oke na nwunye na abụ bụ ofu ọnyanwa bụ ozuzo ọnyanwa bụ ozuzo ọnyanwa bụ ndụ ọnyanwa bụ ọdịdị ọnyanwa bụ abọ na abọ na igbo na-akọwala anyị site n'oke na nwunye ka anyị wee ghọta na ife niile dị n'ụwa dị abụọ abụọ ife niile dị n'ụwa bụ abụọ abụọ ọsọ anya agwụ so akala isii so amamife ka anyị ga-eji wee nwee ike ghọta na ife a na-ekwu maka ya abụrụ maka na nwanyị nwere ala na nwoke nwere ala na ife a na-ekwu maka ya bụ na oke na nwunye kalịlụ seks na ọ na-ekwu maka obi ise boy ana ada ise girl na ife oke na nwunye na-akọwa bụ ife mili emi karịa dịka ọkụ na oyi dịka ike na nlo ọkụ na oyi ike na nlo n'inye atụmatụ ọ sị na abụọ amalite n'ofu na abụọ amalite n'ofu ya na-agwụ na-agwụ n'ime ụwa ka ndị Igbo ji eji ike na nlo egbo mkpa ya na oke na nwunye bụ ike dị iche iche ike dị iche iche adụji ike dị iche iche adụ ji mkpa ndị igbo na-akọwa na oke na nwunye bụ ike dị iche iche adụ ji mkpa ike dị iche iche chukwu ji mkpa ọ ife ndị igbo ji oke na unye akọla anyị ọ ife m chọọ ka anyị ghọta na atụmatụ a anyị na-ewepụta na oke na nwunye abụrọ maka na obi bụ nwoke na ada bụ nwanyị nke a ka bụ nke dị mfe mfe mana ịbanye n'ime omimi ike na nlo na oke na nwunye n'ime ka ị ga-aghọta na obi bụ oke na nwunye na ada bụ oke na nwunye maka na oke na nwunye bụ ike dị iche iche adụ ji gboo mkpa ike dịka oyi ike dịka ọkụ na oyi dị ọkụ na ọkụ dị oyi mana ofeke ofeke chee na oyi na-ajụ oyi na ọkụ na ele ọkụ maka na ofeke ka ọ bụ ofe ka amarọ na oyi nwere ebe ọ na-ajụgide oyi ọ jụlụ oyi ọ lebe ọkụ maka na afa ka akpọlịa na ọ nwee ebe ọ na ife ga-ajụgide oyi ọ dị ọkụ nwee ebe ife ga-adịgide ọkụ ọ dị oyi mana ife ndị a bụ n'ọnọdụ etu anụ arụ nọ ya na etunye na mmụọ si akpa agwa maka na mmụọ rapụ anụ arụ anụ arụ ma ọ ọ dị anụ arụ ma ọ dị ọkụ ma ọ dị oyi ya na ife anụ arụ ji mmalụ na ọ dị ọkụ ma na oyi bụ maka na mmụọ nọ n'ime tupu ọ ga-afụ mmụọ arapụ anụ arụ n'oge afọ tupu nwa arapụ anụ arụ n'ime oge afọ pelu mpe tupu nwa arapụ anụ arụ anụ arụ enwerozi ike ịma ma ọ dị ọkụ ma ọ dị oyi n'oge ọkụ bụ oyi oyi bụ ọkụ fana abụ ofu etu a ka ọ dị n'ike na nlo etu a ka ọ dị n'ike na nlo ife dị ike dị nlo ife dị nlo dị ike nlo ife dị nlo dị etu a ka ọ dị n'oke na nwunye ya na ife igbo chọọ ka ịghọta ife ndị egede bụ ndị wetala ozi a chọọ ka ịghọta bụ na na fanwa bụ ụmụadụ ji oke na nwunye egbo mkpa dị iche iche ya na oke na nwunye abụrụ maka na ngozi bụ nwanyị na emeka bụ nwoke ọ bụrụ ife ọ na-akọwa ife ọ na-akọwa bụ ike dị iche iche etu e ga-esi were ike dị iche iche wee gbuo mkpa ya na oke na nwunye bụ ofu maka na ofu gbawa wee weta anya bụ abụọ ife o ji gbawa weta abụọ abụ ka o wee gbuo mkpa okike si na ya chọọ ka e nwee ụwa nọ ebe a ọ wee gbawa wee gbuo onye bụ mkpa ọnyanwa bụ atụmatụ anyị ji bịa na mgbede oke na nwunye etu a ka m ga-akwụsị ya atọ ụmụnne m anyị bịa n'izu ụka ọzọ anyị akọrọkwa oke na nwunye na-aga ka nghọta anyị wee na-emi emi maka na anyị nọ n'ọnwa ifejiọkụ nke anyị ghọta bụ ọnwa e, ọhịa jiọkụ na ọfịa anyị na-ekwu maka ya bụ ọfịa nji ọkụ ikechukwu nke na-enye akụ na ụba ya na anyị ịghọta ike chukwu nke na-enye akụ na ụba anyị ga-aghọta oke na nwunye maka na ọ site n'oke na nwunye ka ndị Igbo gwara anyị anyị si nweta akụ nweta ụba ekenekwa m na ụmụnne m ka ọ dịbanụ n'izu ụka ọzọ ka chi foonu mgbede ọmanụ ngozi chukwuka adaobi jeleba afa m ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị unu na-arụ bụ nke unu site n'ebi ebi lue n'ebi ebi ofu ebe ka anyị si bịa ofu ebe ka anyị na-aga ka ọ dịbakwanụ ụmụnne m mgbede ọmanụ n'izu ụka ọzọ